They are burning our market. As you can see, guys is available to deal with those traps. What is idiot. As you can see everywhere, this is a timber shed. They have already has gone as well as timber shed. As you can see, I'm on area there. This is the express now. We are we are on now. We are out to deal with those lazy human beings. It's happening life in dead, dead timber. Oh. Man, I see fire I saw people don finish igbo for here Man, I see fire o more na see fire see how how igbo igbo goods dey spoil they destroy Man, I see my abeg Man, I see him. Man, I see him. we need biafra Man, I see him. we need biafra we need biafra we need biafra Man, I see him. we need them. we need them. we need them. we need them. we need them. we need them. we need biafra Man, I see us Man, I see us I beg. I beg. Man, I see us Man, I see us Man, I see Ah, ụmụ chineke ekele eh, dịrị onye ọbụla chọrọ udo ihe a na na-egosi na-abụ ah, dede new site ah, one of the international market enwere na Abuja here na north this morning anyị nwere a little bit eh, problem here concerning the houses and the eh, and the so ọ na-eme ndị awụsa buru ndebe ihe a mụtaziri na-abụ eburu ndebe anyị eburu onye ahụ atụ onye ahụ n'ime ọhịa nyere ọkada ha Eh, jewara so this morning ha emegokwa the tin na buru woman na pụta atọ the woman n'ime ọhịa the woman da nwụọ immediately so um, the, the men na na protest na weregide ọkada ha nwee ihe ọkụ ịwọchi ya very far away nwere ebe ya anwụrụ na-arị elu na ihe abụọ ebe ọkada ha na-enwe ọkụ so as you can see na ndị igbo a relatiri ha slide your back everybody pụtara here out to deal with the, with the, with, uh, with those idiot As you can see now, here in Anapola did the new site, um, one of the international uh, market, the biggest market here in the uh, north. Um, so as you can see, front and back men, everybody pụtara inside the market, ụmụ nwoke ndị kara obi. Onye ọbụla pụtara the market now to respond to those uh, uh, foolish uh, people. So I know here now, now monitor here in my life. So um, as you can see everybody now akuma na in iro na-eche ka ndị ugwu bịa because they went to, they went back now to reshop theirself now and which you can see, you can see now more people are out again to uh, to show the, the get, get, get, that inside get that thing inside nonsense so as you can see now so iwelewe boys na ndị ugwu etogo to go get anyị ihe they are to deal with them today so as you can see everybody na life now eh, na everybody na out na ya bụ ihe na-eme life na na dede new site international market one of the biggest market e nwere na the whole north as you can see men nọ here they, we, are, we, are, we are more than one million as you can see ile anya fara wee ya afụ moto ahụ nwere ọkụ dị aka nwụrụ na adị elu anyị eme ndị ata atịta